group, amicable st former daalụ i have looked in out out in fact i have looked in and out of the messages ha nwere about this They are so called going back to their roots We get to the conclusion that the route they want to go back with the route of this destruction now the question you will ask yourself is do you want to join them to go back to that root of ịna n'iyi a sịrị na ịga n'iru bụ ndụ na ịnaghachi azụ bụ ọnwụ do you want to keep going forward or do you want to keep going backward i will tell you the reason why i am telling you that the root ndị a na-achị ịnachi ya who the root of destruction it is not the root you want to be part of i have watched their body language i watched go in their body language I have watched their countenance. I have watched them speak. I have watched their actions. I have seen everything. Anọọna na corner. Eh? Wolu this my onyokopus eye when you fight, Eh? Wee fu ebe fa na-eje. Wee fu Let me use number one. E eh, order go. Let me use number one. Have you seen the manner in which all of them are gradually coming up, coming out in the uh uh, uh, uh, uh, in this matter concerning polygamy. Have you seen how all of them are stylishly, yeah, stylishly yeah, jumping out through their body language, through their words, through their actions, in the other way, welcoming polygamy back as the main order of the day. Look at Yul Edochie, who suddenly started advocating for his gods. Why this, the, the, the, the, the, the um, um, why uh, Kerivana why disguising himself as a pastor? What I don't know is why you will come to Facebook to announce yourself. You will call from God, which is the Christian God. You came out and announced yourself Nim will call from Christian God to serve Christ using that same avenue advocating for traditional religion and traditional practice. I want you to tell me where these two are aligning itself. Tell me where those two are meeting in any way, any line where these two are meeting. You you came out and you announced to us that Nim will call to serve God, and you you told us the system of worship in Shorono online service and everything. And from beginning of that service to the last, you are mentioning Jesus Christ, you are preaching the Bible, but every now and then, you are encouraging us to go into a lot of uh, traditional practice. Let me reiterate here again in this broadcast. If any of these people is trying so hard to mix between those culture and those traditional practice not even traditional practice not even traditional practice but that their evil practice if they are trying to mix any of these two or three together matter that they are being deceitful in their approach if you like take this advice if you like open up your brain meghe brain hu ka ha were ụbụrụ hụ wee gwọrọ aja somebody kpọrọ onwe ya a preacher and the messenger of christ but every day ka ọ na-encourage ya on how to embrace one archaic traditional belief or the other. Now you ask yourself, is this not a disguise? Remember that in the past I have told you people that this these guys they, a divide go into different places. You find them in the medical field, you find them among the academicians, you find them even in the market, you will find them even in the altar. They are even in the altar, in the pulpit, teaching because they know that that is the best system of uh, uh, uh, preaching people understand it. Preaching from the pulpit, standing in the altar, then people will give you audience. They want to go. So they have devised another means. That is why you see them recently, they started speaking from the altar. They have started speaking from the pulpit. Do not be deceived. Each time you see them or you hear them speak, know that it is the same people but different location each time you hear them speak no matter where you see them speaking from just know that it is the same people the same language but different strategy i am telling you this i want you to look at yul edochie for instance he has tried everything possible to justify polygamy by all means look at waja waja eziokwu bụ He has tried so much to justify polygamy. Look at mpịchọrọ ihe the light of the nation nke a ka na-enye nyenye nke ejibụghị aka n'ụwa kpata 5000 naira wee gee okolo elughị elu wara obodo. ufere ya eburu ya oburu ya na ọgọdọ ahụ nwata elughị elu wee jụwa ife gburu nna ya ife gburu nna ya ya egbue look at ntakịrị ihe the light of Africa nwee ka akpata bụ nri olile eli encourage we na ndị mmadụ to bring in as many wives as possible look at guru ezigbo indirectly trying to show our people now before let, let me finish this part before i go to the other part actually look at guru guru even went as far as sharing a video of onye ọcha nụrụ nwaanyị ịtọ just to justify to us that if a white man can marry three wives, yeah, Okay, uh, Wachuku Charles, I don't want you to listen too much, so I think I will help you. I, I, I love you so much, and I don't want you to, to listen too much because Achonka can't see one problem. So, uh, uh, uh, I block you from this page. Don't listen too much. Achonka, problem. That is how much I love, I love and appreciate you. So, if you are tired of listening kindly indicate here let me help you go? i have to give you the best pool. now i don want to be distracted and i don want anybody to to to to divert my attention to somewhere else now uh, uh, guru ezigbo got as as far as sharing sharing a video of Onyocha ọcha nụrụ nwaanyị tọ just to us that if a white man can marry ụmụnwaanyị ịtọ that shows that it is normal when a black man ma marry ụmụnwaanyị Then I want you to look at them one after the other look at how they they want to answer nnayi now all these people that have been motivated by the fact that some of their forefathers nụrụ nwaanyị ịtọ or nwaanyị ịnọ They want to tell you that it is rooted in our culture for a man to answer nae. They want to tell us how our forefathers, but they are not looking at those our forefathers who were hardworkers, who made impact. What we see today is a man who is unable to feed even one wife, trying to gather five or six wives because because a Ejirofunwanyi Azanaye. You could see their body language. They want some of those evil practices to be coming back. Look, let me tell you one thing you don't know. There was a time when our culture, their design, ụmụ nwanyị, ọdụka ya sị na ụmụ nwanyị nọ in a space of I am not just saying this to entertain ụmụ um, but I am saying what we know. Ịma yet, I know it. ife a i know it there are some of those evil practices that they want to stylishly restore factory settings so that we can go back to those evil practices we all know that no whether it is culture or not whether it is our tradition or not i will wait for somebody to come because if ofufe had good need they may If Ifounadroma that is regularly practiced among our people. They will quickly rush to Facebook to tell you that this is not my brother Emeka. Let me quickly answer you before I go to another thing. Polygamy is evil. Say no to it. Emeka Ikeshi, polygamy is evil. Say no to it. It has only, it has never been helpful anywhere. It is so selfish. It is so selfish. You will destroy your own family with your own hands you will wash your your own kirifa na akwe you wash your own structure collapse by itself simply because you want to eat okro and eat egusi and eat uh, nsala at will it is selfish position to satisfy only the man you people should not bring that selfish uh, uh, uh, uh, uh, practice into into this look let me tell you all all the so alarming etu youth of these days see are, are that majestically into the path of destruction. I don't know why we cannot learn good things from our fathers. What we are only attracted to are those evils that we are practiced that our people are trying so hard to move away from and to survive the the the the the, the side effect of what happened during those days. Mana say it here this generation i know eh, what they are trying so much is to be going back into the debt when our fathers who are alive are trying so much to be drawing us out from unyi a ị na-anakpu anakpu ife nna ghụfụrụ gbafelu ka ka nwatakịrị dụka ghụfụrụ na-achọ ka iwere ọkpa na-abụ wụkọwi n'ime amụrụmife kọsụrụ ya amụrụmife na-eme na jenereshọn anyị nọ na can never learn good things good things na-atakasịa ya anya anyị achọrọ i know it is difficult i know that it is difficult but for god's sake let us not be justifying evil let me go back to where i was before our brother jụọ ajụjụ now let me tell you enwere those days then when i don't know if it is culture or tradition but i know no nwere a time ọ dụka ya sị nwaanyị abụrụ nwa i know no nwere a time ọ dụka ya sị na a female child abụrụ nwa ka ọwụ apụta na family ọ dụka the parents ọ na-adụ so much focus in training the male children and not the female, female ones we have this understanding that women education ends in kitchen we have this understanding that any amount of education ọ na inyere nwaanyị that not a waste ka ọwụ you know what i am talking about di na nwunye ya amụgido nwa amụgido nwa mụọ ụmụ 12 ka na-achọ nke 13 because na fa na-achọ nwoke you know that na ife m na-ekwu uwe eziokwu when you say it now they will quickly jump out to tell you na ife aha bụrụ our culture but it is generally practiced and our people are trying so much to draw us back to that era wia a na a ka nhapụ ịsụ ya ebe e position na ụmụ nwaanyị ka ndị aya dey use anyhow they don't have a say of their own they don't have a feeling on their own they don't even have the right to feel bad because ni iwu nwoke kwụọ amụ na ngada na abụ chefuzie na enwere ụmụ nwaanyị do more powerful do more morally standing do more capable than ụmụ nwoke yes this capacity enwere you can have it in both genders yes ana m ekwu ebe a ka ịnụ ya you want to draw us to that place where nwaanyị enweghị ike ikwu n'okwu in a family because the first form of abuse n'ebe ha nọ ka nsue na oyiwo ka iwee ghọta is by feeling that you ị nwere emotion you have your emotion you have your feeling you know what it feels when you hear that na nwoke a n'ebe a na-echi ya nwunye with you It will make you feel less of a man. It will make you feel worthless as a man. Yet, you want your wife to sit down and see and live the entire of her life knowing that none is share dear with That is the first form of abuse. I want it to begin to make sense to you now. Yes, You want your wife to give you all the attention, but you want your own to be divided, and yet you want her to be comfortable with it. The alarming rate at which our younger boys, younger boys, not even older men, are rushing into polygamy, develop a lot of families in Nina Anyantuodo today. A lot of disunity. Enwelu na our families today which we have lived up to this generation anyị nọ eh, wụọ na-anụrụ mma m bido mesiwe mma m ike na-anụrụ onye a bido mesiwe onye ike na mpa anyị kafu onye a n'anya ọ na-emejọ ndị eni emejo na ọka wee satụrụ ụmụ ụmụ ya ndị a mewuo ndị ọzọ you see you know that this is what I'm saying is the truth you know that that particular practice is evil even if na tradition no support ya Is it enough? Yeah? We talk about Igbo Ejima. Ha sịghị na our tradition if ha abro kọ shy when they know that they are lying. They know that they are lying from the pit of hell. They know that all those things are traditional practice and they are culture in an If not, how will a king, who is the king of a, of, of, of a town, if not the custodian of culture and tradition ya anọlụ fo na nwaanyị na mụrụ ejima ejekpuru nwa ya jee gbuo ịghọtago all those are evil practice and look let me tell you one thing you don't know they are taking us to those years of heartlessness wey um, ndị mmadụ anyị enwe obi people anyị enwezi conscience anyị enwezi conscience we are gradually going back to that part where some people will be considered as they are holy, while others will be treated as if they are nothing. It is happening in these guys. In these guys. Because they are trying now. Look, Christianity taught us, rather, that Nampuno Binda Hupelekwe should not even be your concern. But you should be interested in that particular one soul that is lost in the wilderness. You should be concentrated on that one soul that is still lost in the wilderness. Meaning, Guru, Nọsịrị na ọṅụ na-adụ n'eluigwe maka nke na chigata. But what these people are trying to take us back to is that yes, where we say that these people are ohu ndị amapụrụ amapụ they are trying now to make you who is a believer of christ na na ịmaghị ife n'iwu ofeke n'iwu onye ajụrụ ajụ they want to commit you now to uche ajụrụ ajụ now they want to tell you that no fanwawunde believulu on going back to wherever i don't know where they are going that they are the people who are wise na ngụnwa wuofeke na ịmaghị ife they are trying to take us back to those days of ịdọ n'ohu those days of division na ala igbo i am telling you if you like nụrụ ife m na-ekwu ịchọ anụrụ ife m ekwu look at their body language look at their sense of judgment. Look at every case, every happening in Igbo that they have tried to come in using that body language to come and judge. You will see a clear indication of nde kwelu nifa wunde agosi agosi mana nde ekweghị nifa wunde suppose supposed cast to anywhere no matter how good they are no matter how right they are behaving no matter how truth how much truth they are saying We don't want it. Let them go. I don't know if I am making any sense. That is why in Jerusalem, that they are going back to the root of destruction. I, oh. You see, they are going back to that root of destruction and wickedness. They are becoming wicked by day, day by day. They are becoming mean day by day. They are be- I want you to watch their behaviors, watch their attitude. You will see the path that they are taking us back to. If you allow them, Oken Angwere is talking about polygamy. Now, let me tell you, just like when I saw Guru Ezigbo, when he shared that video of Onyocha Nolowanyeto, something came to my mind again, which is going to. Why are these people trying to use the white man or the white man to use the standard of the white man for everything that is good and just except that Christianity that came from them. I don't know if you understand what I'm saying. Why are these people trying to use every standard set by the white man, every attitude, behavior, lifestyle of, a, of the white man, to use it as an example, as a standard of what is good for us to do, except that religion which is Christianity, which is a religion of peace, love, brotherhood, the religion that preach humanity. Because that is the only thing that can come after the, the, the, the division they want to plant again among our people. Let me explain. They always show you why na ịbịa be anyi a always trying to do compare and contrast in, and in every compare and contrast they have done they have always projected the ways of the white man to be more superior to be more good to be more better than the ways of our people here right but the only place where they quickly wake up from their sleep and rush back to sleep after that is when it gets to religion. Look at what somebody has. When other countries are progressing and moving forward, our people are busy going back to old national anthem, going back to wickedness, and going backwards generally. Puso also. Puso also. Have you seen? Eh? Now, they will tell you, na ọ wụrụbe ndị ọcha na ndị ọcha it has become their national anthem in every page you go they are trying to project benwe onye ọcha to be superior they have forgotten that the very essence of play where they started losing their identity is by intentionally and by deceitfully making themselves superior to the white man. That they have, by so doing, kedu ka mmesi wee kwue surrender themselves and their progress to that of the white man i want to speak their language now so they understand because when you don't speak their language they will not understand they have shown us that every way everything the way the white men live that that has always been the best now if that is the best if that has been the best which I know that all those things in Egosia, it has nothing to do with that place you want us to go. Let me simply put, let me simply put, you are busy telling me about the beautiful life that goes on or that happens eh, or beautiful things that happens in DK's compound, the beautiful lifestyle that eh, the DKs are living, the wonderful things that is happening in DK's compound but you are busy projecting Okonkwo's compound to me. What will stop me as a right-thinking man to do everything that comes from decades, including that religion you want to remove, you want to take it away. It also comes from the DKs. So what makes you think that I will be interested to enjoy whatever thing that comes from decays or that you will show me the promised land, which is the decays, and you want to drag me to the Okonkwo's. Is it possible? I, I, I have been thinking and waiting for the day they will start telling us Ebiana na mgbuke obosi ịbịa na main market Ebiana Daziane, because that is where they want us to go back to that is where the practices they they want us to go back to has yielded fruit according to them I don't know if you are getting me. Let us sound logical and also as as as straight as we can today. Everything that I have always used as a, a good example to you is coming from the decays. Why will at the end of my speech I will still encourage you to go back to the Okon course? Why I am busy projecting the ways of the decays to you. but i want you to go and begin to live like the your conquerors sometimes anam ajụ onwe m ada ọdụ agụba jighara ịdụ nkọ ka ọnwa mgbeke jighara ịma akpụ up till today they are trying to tell us how intelligent our forefathers were they were they have been trying over the years to tell us how intelligent the white man i mean our ancestors were then by telling us the beautiful things that they have invented, by showing us the beautiful things that our ancestors did then. Continuity zero. Now, when they went to, even when you try to remind them, I remember me trying to tell them that Nuru Nekuna Abia and Igbo, no one our generation and the Galaga take Muru up from where our forefathers stopped. I also argued and I said, no, it is a lie The reason why I said that it is a lie is that Louis Ojukwu Mpi Ikemba, Nna Mutalu Louis will be proud ebe ọ nọ today to see that late Sir Louis Ojukwu who a son see from Aburia Weputa. Yes. Now, I will say again that so many of you or so many of us, let me not use, let me say so many of you, your father and your mother can undo. but they are proud of who you have grown up to become. What does it show you? That they know that you have done way, way, way, way far from where they stopped, in as much as that no hallelujah with that foundation. But they know that you have done, you have taken that legacy far from where they kept it. Then some of you, parents, either your father or your mother, if you show a picture of where they are, now, they will be happy that what they were unable to do, that you have been able to do them times three and times four. I also said that some of these ancestors that they were talking about, when they what is happening in the kind of life we are enjoying now and the, how the world has grown to become, they will be extremely happy and proud of us. There is no doubt about that. Now, Nwafibo will be here showing you a factory in America that import some of the things they use to pro to, for production from China, Russia, and other places. But they are doing the production in America. Such a man will come back and tell you that Innocent is not producing vehicles. Are you getting what I'm saying? Somebody go see a factory, a production factory in America. Then he will come back and the koto nke innocent Nemena, Nigeria here. When you, even when you try to show to teach them how the world is functioning today, that makes life more easier for you and me. Our ancestors never had it this easy. Those men and women they suffered ha ji eze wee kpee ekwele jụọ nna gụ jụọ nna nna gụ na ọnwụ nọ ndụ ha ji eze wee kpee ekwele that is why sometimes when god no, normally usually when god blesses you you try to make life more easier for them because where they were coming from wasn't as easy as we are finding things today now i don't know where these people are trying to drive us to because sometimes they want to they want to deceive you with the point of their argument the moment you try to defeat them now the reality that we are seeing now they take it to spiritual immediately the moment you try to deceive them to to to, to defeat them and the reality and the and the that we are seeing in today's life compared to the life that our ancestors did they will run away and run into spirituality immediately. Eh? If you try to catch them in the area of spirituality, they will run back again to reality of ofo Ofonubu and Ofen Salah. Now, can you tell me, with the kind of development we have seen in our places here now, where almost every adobe has been overtaken by building, tell me how that your ofe onugbu ofe nsala and ofe egusi are kind sustain you in today's world if not because of how development how uh, uh, science and innovation has taken over the world that we are even able to even process some things faster and have varieties of food that you can eat at your disposal tell me how we, we are even going to be able to sustain ourselves now are you telling me that one day, sumudu one n'uke nwe Biloxi group of company if i'm not mistaken n'alụ cream crackers ya ahụ that popular cream crackers azụ na asha blue And one day, yeah, okay my grandfather told me they used to travel from our village with leg to Onitsha to buy something just look My grandfather told me how they used to travel, travel from our village with leg to Onisha to buy something. Now, I don't know why it is difficult for these guys to know that the world today, I will keep repeating it, we live in a global village. America today cannot survive in isolation of its own. It's not possible. America, G the world power, cannot survive Now just the capacity by their capacity, depending on themselves and what they produce. They cannot do that. America economy also depend. In fact, what we have today is world economy. There is nothing like Nigerian economy, Russian economy, American economy. You got to go? There is nothing like that. There is nothing like that. What we have is world economy. When now say you are mixing development and religion. Yes, I have to mix it because that is how confused some of these people are. They will want to talk about the reality on the ground, which has a lot. If you are, if you are trying to compare what your ancestors did then to the kind of innovations I'm in today, it means that you are talking about what? The moment you defeat them in that point, they rush to, to spirit, spirituality. They, when you tell them to differentiate between spirituality so that we can meet you there and meet you at this spot so that we can dismantle this carefully, they will keep running around the circle, beating around the circle. I would want you, yes, when somebody, you are mixing development and religion. Okay, Onyedelu, you are mixing development and religion. I want you to tell me. I want to ask you a question. I want you to tell me how the coming of the missionaries to an how the coming of Nwonyocha to an can happen Lagos or can happen Ananda Yoruba or Ananda Hausa. Can you tell me how the coming of the white man to an how the introduction of Eh, eh, Christianity to ndị Igbo si wee alter development na ala Igbo can you tell me how it it hindered our forefathers from progressing into new innovations from what they already had then before Christianity came I want you to tell me if you can explain to me send a request let me bring you in so have you seen that they are clearly mixing everything When we tell you that even if you cannot deal with the spiritual benefit of Christianity, enjoy the physical one you are seeing because almost everything you are seeing today was more like made manifested to us by the missionaries that came to Anibo. They established missionary schools, they established mission hospitals. They brought Red Cross and so many things here. They even took some of our business tycoons we have today to Bendocha, Rueba equipped to her, and they brought them back. And they, we saw the impact they made. If you want me to give you example, I can give you example of Augustine Ilodibe and Luis Ojuku. These two people and the many others are product of the missionaries then. So, if you want me to differentiate the two, maybe you can start showing me where. Yeah? If you are telling me that now, because of Nandosha Abialobai, no harm melu that now, our Nahabialo, according to them, Nahabialo, they remove that uh, uh, originality in us and they made us to be more inferior, then they, they, they, they removed our intelligence and they made us to be dependent on them. That is the logic. That is the logic. So, what of those people, Jolo, that they, because we nobody told us that now, Nandi Bonine com, converted to Christianity. Nobody told us that. Even our forefathers, they, they grew up and they still met those who can more. And uh, I, am still telling you that up to 1990 something, 2000 something, na ebe kadu ka ime ọfịa, ebe kadu ka ebe du deserted, ebe kadu ebe ndị mmụọ na ebe kadu ka ime ọfịa ka wo na families of ndị niile a na mmụọ up to 1990 something to early 2000. Are you going to doubt it? Are you going to doubt it? Some, some, some of them, their houses up to this time Cado as primitive as Imofia. So, what did those people, what were those people able to do with that wisdom Hakamwelu, though transmitted to them by their forefathers, only as far Vosha, Okeke spirit? Nwe bilitekwa agwụ ahụ amakwe, ọsa abụọkwa nọrọkwa n'ife ahụ ọnụ, o mechakwa ọ makwa onye ọzọ. I am asking you a question. All those people cannot in that practice that did not welcome that thing a white man no bring it. What were they able to do up to today? They did not do nothing. They are still probably enjoying the ofaku. They are still enjoying the ofensala. They are still. That is why in Jerusalem, their intention is not to take you back to that customary religion their intention is to take you back to some of those evil practices where they cage ụmụnwaanyị and awolo their toys that they can manipulate and use at any time they want where they can give some kind of people the authority to rule over other people without interference of any law at all interference of any law because the moment nwa onye ọcha bịara here and ife bido change way religion missionaries bata a na-emife niile the next thing emeluwu is to introduce law that will be checkmating all those evil religious pra uh, uh, uh, uh, archaic practice of anokata community decide amapu ofu onye they replace that authority they replace that uh, uh, uh, uh, uh, uh, reckless practice wey bata rule of law where people now have They even empowered your fundamental human right, where you have right to associate and right to, to, to go anywhere without one individual from somewhere trying to use one kind of local practice to restrict your movement. Go and ask our parents where we are coming from. Go and ask our parents where we are coming from. Akan jianya meetua. Akan jianya meetua. na late 1990s early 2000s na na nwaanyị di ya nwụrụ n'elu uju akpọpụta n'ihu ndị mmadụ lashe ya isi okpo ya isi okpo against her own will aka nji anya ma na-afụ ya yes lashe ya isi okpo with time they started mending those things these days now iwu abụrụzi na nwaanyị di ya nwụrụ ya akpụ isi they have even reduced the six months of ilu to three months so that nwaanyị ahụ luju three months ọ pụọ jechife ya na ụmụ ya eli there are so those practices that are too primitive and archaic do not take us back to those dark age do not take us back to those dark age yes do not take us back to that evil root. they started their aim why i even said more that They are taking you back to the age of destruction. Their aim of tackling the spirituality aspect of Christianity is to make you believe that their own evil practice in the village that it doesn't have any spiritual power. And the moment you lose your guard from the other side, their own will get hold of you. If they tell you that there is anything, doka spirituality, It means that they are making you to be on guard to know that name with spiritual forces, none of your village nation. They now cancel the power of the village people. They no longer exist. They want any power in spirituality, they want to make you to be as comfortable as everything so that if that village you get a hall, if you're an That is their aim. I have thought about it. Ọ bụrụ na fa na jizọs kraịst nwee power. it means na alọbụna agụdube ha nwee power. and the the only thing you need ime is to run to the power in the conversant with to protect you against their own local power or their own power ha nwere ebe a but if they prove to you if they do everything possible to tell you that na there is no power spiritual power in christianity you will lose your guard they will tell you that there is no spiritual power anywhere you will lose your dad. He wee kụọ gụ i wee daa ha wee nwude gị n'aka so the root they want to let us even look at the behavior of those people who want to take you back to the root minus few of them who are speaking out of ignorance because believe me there are few of them that are speaking out of ignorance then so many others you will see them filled with bitterness. You will see them filled with wickedness. They don't have one atom of human sympathy. Onye ndụ mmadụ ada adụ ka ife chetakwa ife m na-agwa gị na anyị mgbe gboo mgbe aha ahụ mgbe ya wụ a na-akwa ozu n'ụmụ ume agbụ a na-akwa n'ọkpụ na eze a na-akwa na akaba eze emu ọ anyị na-ekwu maka mgbe anyị na-ekwu ife awụ mgbe ya awụ ofu onye nwụrụkwu na eze obodo edelu jụụ ịgbasa mmiri na ana onye nọ venfa anụ ụda mmiri ahụ we are talking about those days mgbe ndụ mmadụ nwelu value mgbe ya mmadụ rịaba ahụ gụ na nwanne gị okwu ọ dahakwa n'alịlị ya edebegodo okwu ahụ a na-ese na nkọ mekwabagodo onye ọrịa ọ dụkwa mma esemekwa okwu a na-akọ ọnụ na-anụ ọgụ mmadụ daluha ana a suspendgodu every weapon of warfare a focus godu on how to revive onye dara ada we are talking about those days mgbe ezi ka dị n'ukwu ụkwa This set of people who actually take you back to those days are the capable. I'm asking you because every practice that they want to take you back to is not who we are originally as Igbo people. Yes, when you look at those good old days, there are sweet memories that we know that this is who we grew up as Igbos. I'm not talking about all those evil practices ha ji import a import ka e wee were ewe oppress ya a certain set of people n'ala Igbo thank God that religion I mean Christianity sent those practices back to wherever ha ji bunatakwa bụkọrọ ụfọdụ nka nka ajọ ọgwụ na ụmụ arụsị ha ji kpọnatacha from Nigeria and so many other places send ya ha back to ebe esi wee bute ha even though na very sad datụ na ụmụazị a mụchara ụnyaahụ na-awụcha ahụ afọ n'afọ na-eje ebuzi alụsị karịrị ha na na-ebunata na anụ igbo ịghọtago nna ya ukpochachalụ ngụwa na-achọ ka ikpochi ebe nna ya ukpocharụ ịghọtago let me return back to ebe nọ now those days ndụ mmadụ nwere mmiri n'ala igbo do you see any atom of those days, the activities of those days or the happening of those days. Do you see any of these people reflecting who Igbos were those days? mgbe ya nwe onye nọrọ na-akwa ọrịa ahapụ iro na asị nekwawa onye ọrịa mgbe ya nwa na eso okwu mgbe ndị Igbo tụrụ ịnụ si na egbu onye iwe enye maka isi mgbe ndị Igbo sịrị n'ụbọchị nke nwanne enyi anaa ụbọchị ndị igbo gwalụgwụ na iwe nwanne adaelu n'ọkpụkpụ ifuru dis pipo ya wụ onye na-arịa ahụ bikos na go na ihe nweho the same religious belief iwishi onye ahụ na ọ nwụrụ anwụ ọnwụgodo anwụọ his or her life will not make any meaning to you i ihe na-emekarị ka mgbe ya wụ ndị akaba ya aka ya akwamozu maka na ndị ọkpụ na eze na-eru uju ka a bịa so ndị okpu na eze ruo uju bifo elu uju nke ha Are you seeing that in this generation of these people I follow that want to take you to the root of destruction? Where they don't even care the feeling of Mr. Ibu's family, and yet they are making mockery of Mr. Ibu. They couldn't even respect onye nwụrụ anwụ. remember that the, the place where they want to take you to webe ndị Igbo na-erespect even the wish of onye nwụrụ anwụ asịghị na onye a kwuru ife a before nwụọ na ebe ọnwụgolu na emekwara ife ahụ o kwuru I want you to reason these characters you are seeing in them does it reflect the good characters eji wee mara ndị Igbo what we saw when we were growing up the love the unity we saw mgbe ahụ a ka bikọsịrị ọnụ bifo ebidozie ịgbakasị fensi na ahụ I'm asking you njụọ gị saa anya njụọ gị saa anya who the Igbos are who Igbos where is it part of na nwanne ru na-eru ụjọ ị nọ n'ime beru na-amụ ya amụ oge ilu uju ruo anyị na-eso ụmụnna anyị eru uju oge inwe aṅụrị iluo anyị na-eso ụmụnna anyị enwe aṅụrị anyị echighakwa back na-ekwukwa okwu ahụ dụrụ anyị eh, that that those are the good memories we should be trying to bring back as Igbos but the people who are pretending to be taking you back to the root are busy trying to take you back to the root of bitterness, wickedness, and destruction. So you watch how many people who are following into that their ideology. As soon as some of them be, behave or some of them act, you will see it is written all over them hatred and bitterness. Eh? Who for God's sake, who for God's sake make mockery of Onyamunawu, those ancestors Hannah called upon? we ikwu okwu job, maka your ancestors or for her go hang up. where they are busy trying to fight for them but they are mocking somebody who just joined those ancestors who has become the ancestors to so many other people Miss Ibu is now an ancestor to his children and the grandchildren those people who are after you because they feel like you are talking bad about our ancestors. They are busy mocking their brother Joy go the ancestors. Joy go the club of the ancestors. O nwere ike mgbe ahụ ha na-amụ ya amụ ọ na ebe a na-erejista na-ede ya afọ ya na mitin ndị ancestors ịghọtago na-asị na-agụsịrị iwu iwu rules and regulation of ndị ancestors ịghọtago ọ bago ha nọrọ na-amụ ya amụ so They are saying this with their left mouth, but their intentions are clear. Their in, in, intentions are clearly a roadmap to destruction, a roadmap to wickedness. They don't have human conscience, not even one bit. If there is something I can never do, it is to mock over Onyenwe not even my enemy. My enemy doesn't deserve my mockery. No. In fact, the gọọmenti ume mmadụ siziri every single thing anyị holduru ends there sympathy comes in that is who we are as Igbos anyị nwere obi ebere anyị nwere obi ebere eh, channel of truth I'm trying to bring you in but are they ekwe Are they ekwe you see but when they have moved away from the originality or originally who we are as Igbo I don't know where they are trying to take us back to. Um, Oga Ebel, I greet you, sir. Thank you, man. Adumma, sir. I'm very happy na this program. Man. I'm Thank very, you. very happy. Ịma ihe na-enwe mebe ofie nke izebo, so ndị a na-eme mkpọtụ a bụ na-amara culture, ha nụbe ihe ndị be ndị our ancestors gabigara. A na-eme mkpọtụ I meet my grandmother and also my grandfather. ọnọdụ aka ọdịda aka otu a ebe ezigbo agwa that na tradition a lot of evil there mmiri ji nwee ịgba ndụ and ha tara ezigbo akwụkwọ. they supreme too much ịma adịghịkwa okwu this um, go back to root ndị kwesị ikwekwa bụ ifunugwe nnewi bụ unu ọnịcha bụ bosi na-ekwekwu go back to root ifunugwe thank you ọ ndị mara ihe ndọcha mere ha oke ndị na-eti mkpu a gọbata rut ị mara onwe ebe arụsị na anụ nwaanyị arụsị na anụ nwaanyị na na na na nsụka go and verify go and verify arụsị na anụ nwaanyị o nke m si wee stọpụọ o rube 10 years ebido kambashon eh? everything and the last year gara aga arụsị na anụ nwaanyị believe me okay ndị na-ekwu let's go to root now ọ mgbe m ji ofe ise ka you allow arụsị ka ọ nụọ nwa gị nwaanyị eme investigeshon ka esi akwa ozu ibe ezigbo akwa ịfụ na nwaanyị di nwụrụ ụfọdụ na na ebe di nwụrụ wee nwụọ ebe ya oyi ofu akwa for complete one month onyeghị akwa aka wee na-eri nri ute onye dị na n'ute jos ihe igu ka ya gwụra n'ala wuti ihe ihe plantain ụfọdụ kwara kwata na-atagbu ụfọdụ de a woman pass a lot ịchọ ịnwe ihe bụ ihe ndị mgbo gabiga ga-emi jemi chekwa okenye ruru 70 years ma etinye jue mgbe di ya nwụrụ ihe ọ gabigara na ihe mme gabigo the same thing I'm still living with my mother now mgbe my father dam o doro m anya ma ọra nọ pasentịrị mana ekọnọmi mpa nke gabiga mma gabiga ebe mpe nọ ibe ezigbo akwa so ndị na-eme mkpọta nwe nke eziokwu ọ kemeke nye mmadụ na ndụ ji mmadụ nwee biznes nne mara ezi biznes ka a chọrọ mata ya si bụ a biznes man ọkwọ na ha zụ pastọ sena fatịrị ụka onwe ongo fight onwe ọ na azụ pastors ka o si kwuo last two weeks sọta ha a kọmishọna ha and that kọmishọna ah, ha ebido eh, wee ezife eh, anyị mobụrụ ị na-ebido bido bido zama nke kedu ihe mere na ojuya na-eji anwa o ji azụ pastors wee nwee factory even pure water factory nwere pure water ebe elemoto ya nwere ebe elemoto ọ personal business ebe ala ana personal business gwaza m factory e ị nweziri game for people because ndị oyibo e si charity begins at home gwa bụ factory nwe for people even nke otu nwụrọ emecha ngwa nka na obodo besịa even ebe a na-azụ azụ nkịtị do common to everybody ị nwere oke ịchọ ịchọ kpọbatụwara utu ihe eji mara igbo bụ ugbo azụ ịgba azụ ma ọ bụ ịgba nta gwagoro m nke ị nwere iji gosite na uche gị dị n'ihe na-akụzi ịma ndị na-ebere akwa bụ youth ka m na-ebere akwa they have misled many youth na na youth niile n'ike n'ike onwe chọrọ ịgbapụ ejima ndị igbo onwe chọrọ ịzụ ejima ndị igbo onwe chọrọ ịgbagwa ejima ndị igbo everybody chọrọ ego mpụta by all means ị ma na ịgwọ ọgwụ abụrụ ndị Igbo ịdawe fada dis bishọp ọ naghị aka na aka ụbọchị a dat na ọnabụ mkpebi fọfara na asị ndị Nsụka sị na asị dat no igala kọrọptụrụ ugwu m nke afe Nsụka the first person chụrụ mgbara afara n'Igbo bụ onye Nsụka ada ọmụrụ nwụrụ amụ afa bụrụ asụba ifa ka ọ bụ ihe bụ asụsụ ndị Yoruba ka ọ bụ Yoruba kọrọ ifa Igbo na-akpọ ya afa ọmụka ka so ihe ji mara igbo bụ mmemme ihe ọnwụ ka eji mara igbo imegbara na na a na-eji ụkwụ si e, enugwu bịa ọnịcha ihe o nwere eme na be nchọrọ ịgwa gị my mom be very intelligent ọ gara akwụkwọ ma ihe kọsịrị na mama ya na ịga skul na ya eyi pantị the thing affect us as na mom gụrụ akwụkwọ how intelligent ọ dị mma ha nọ level nọta aka na tradition mere datin na as na mma anyị ama mma anyị na family mgbe ele na-edị mgbe a dịka mmago mmagbara ụka ọ ga-agụ ezigbo akwụkwọ bina ma nọ mma ka ifrat na that KK eh, culture cripple many people damage many people's life if you do with intelligent, a man that man get school just for my sister she will go far but because of tradition men eme they didn't send her to school no yaba panty no yeyi panty because oga nwa anaghị eyi panty oga iye panty asị na-eme arụ and from ọgwụ enugu steeti ịma ndị na-akọ ya ụfọdụ mara kọlchọ ana ụfọdụ ndị awụsa mụrụ ha ụfọdụ ndị ndị nkafe ndị igala mụrụ ha mụrụ kọlchọ nke ọbụla ha ma jọsọpụta na-achọ biznes ya ewewere ụmụaka na-amụrụ aka na aka igbe wee na-ekwesịla ya so if you don't ihe tradition na ndị igbo jee jụọ ndị okenye nwaanyị they will tell you reality ịma n'oge mbụ bụ nwaanyị mee ha um, nwoke na nwaanyị nọkọ ije were ọkụkọ nye di gị si tansa because na ka ekiri pọ nwaanyị ka because nọọ nwaanyị na-azụ ọkụkọ nwoke na-azụ ewu ka nwaanyị ghara iju igbo enyi ka ghara ịkarị nwoke egwe many laws anyị eji anapụ ha ọkụkọ mgba i meet my grandfather. he told me many things so hapụ ndị a na-akọ eri ha just na-edeceive ndị mmadụ i dey know the truth so i can tell ikwu odu thank you very much sir thank you very much sir thank you okay daalụ ọga bere ọnwụ na nwere ife ka chọrọ ikwu send garịkwa request ọ ka mma ka a na-agwaghị where they want you to go back to ịghọtago now let me tell you something this it is so sad na the same ndị ọcha ahụ ha na-accuse no ha take away every single thing ha ka awụ n'ụwa is the same people they keep they keep on sleeping in in in, in embassies trying to, to run back to their places ha ncha niile ka n'okpokpe ndị ọcha n'olukpe ndị ọcha were enye mkpọtụ mmadụ anyị echi wee nụ ife were ile ukwu eseghị ọnụ afụrụ m ife ọkwale eh, zeus kwuru data okwu ọnụ zeus kwuru okwu because of uh, this uh, young guy n'Enugu steeti okay okay ongowu ongowu david izuchukwu mba ọ dụka ogbe ife ijere ikwu nwe wepụ ya ife nwe nchọ ikwu ụmụ somebody na-efolo ihe ọ na-efolo m na gị help onye ebe anyị ka ọ bụ mgbe m kwuru okwu ọsị the same thing happened to our own mother the same thing happened to our own mother ọ sendere ihe ka ife atụ na eji ihe a dịka kechie ndị mmadụ kesie ike oke ndị na-ekwu ya na ọkụmna na-enwe ya akpọ ibe mmadụ nwa dịka mmụọ nwa ọfụ na asị na onye ya anụ ya ife a na-akpọ ya ewu na-epitrotụrụ onye atụ onye a yes anyị na-akpa ibe mmadụ ibe mmadụ maka anyị na-akpa na Subai o nweghị ekwe ka eme na nwa nke nobody oh thank you ha chọrọ ndị ji ego chọrọ ndị nwere ego let me tell one thing o nwe mba one man na bai ọngụ na if nsi asị somebody nọ ihe bụ onye bai ọ ma bụ okwu eziokwu onye um, neighboring Vileji ka ọ bụ ihe ji mara bụ egbe n'eri a native doctor ka ọ bụ trust the man trust the man before nwụọ ọ dịghị eyi efe dada na-emetụ n'ike sọsọ ọgọdọ ka ọ na-awọ onye firi ọchọ igo back to our um, to his root ya wụrụ ọgọdọ there's a one guy n'ifite be my mother now ọ naghị eri nri ndị ọcha ọ dịghị use fon, ọ dịghị apụta iro dịka ọ dịghị eri rice ijụ ọsịnacha ibi ndụ ndị okenye ọ na village now afụgo mgbe be je visit boy ya ọ dịghị mama gị so a na-eme ndị chọọ bi ndụ a this are supposed to leave ị na-use highest phone n'anya moto mba onwe moto oge a that is no even horse nkịtị ọ ndị awụsa ndị igbo na na-enwe horse igbe nwere ntị even efe a na-eyuzu yoruba kụziri eyi efe igbe nwere kọlchọ efe ese igbe nwere kọlchọ efe isi agụ agbọsị bụ na-eyi isi agụ ndị kenya na-eyi isi agụ some countries na-eyikwa isi agụ ọ bụrụ ọsọ igbo na-eyi isi agụ igbo enwere efe ọ yoruba kụziere na-eyi efe many things a e na-emetabụ what we borrow from yoruba igbo be the last people from local self yoruba yoruba the benin have them hausa nas ndị ọcha nọ for many years if ọnụcha here ọnụcha ndị ọcha nọ 25 years na ọnụcha before jebe ọbụla ọnụcha nwere ike ịpụta si na na onwere ihe ha ga-eme from ndị ọcha maọbụ nnewi na maọbụ dịka otu a obosi nọ maọbụ mkpọ nọ ehe asị ya na ndị na-ekwu okwu ifụka onye mkpọpụtasị na ya chọrọ ndị ọcha ha nwa ya gịnị ya the first hospital na e ndị Igbo here bụ boromia ndị ihe n'hospital ebe first hospital e nwere ka ndị rere ndị ndụ ka bịa rere oke DMGS now and the CKC ụmụ ndị si pọtụ gụọ akwụkwọ ebe ahụ ka ndị rere ndị ọcha go to many community school now ọ kafe chọọchị dị e nwere tin so I just need to see nke bat na pepa ama na Matias na biznesman ka ọ bụ mata the biznesman ka ọ bụ ọ na-achọ biznes mgbe gafara gosi m ahịhịa ha na-ete n'ụkwụ ma achọme travel eweta ahịhịa ma pịa n'ụkwụ ha pịa n'ụkwụ emuvo njem ha ga-eji ụkwụ sie ọgwụ bịa ọnụcha ihe the first travel my mother jere je Lagos ọ that my grandfather je kpọta si from a um, village je Lagos je kpọta the mother the woman they frustrate woman as na the woman gụrụ akwụkwọ let me tell one thing mma abụ nna na anọfe tata Whenever I remember that thing, on the Ezigbo T-way because I, he create many burden to me. Many things I do me in life. If one that she have more intelligence, but they destroy every person of tradition. Kamari happened to go to root. Ndị na amọ n'aka na aka na-eso ha n'azụ. Ife na webatara ụfọdụ ndị okenye a na-eso ha amara nke bezu ụfọdụ ma eziokwu na-achọ biznes ha. Ezugo megotra biko jee Nsụka. Believe me, ọ nwere obere ihe eje na Nkanu, abụ m onye njem njem ihe eje na Nkanu na-ajụzi biko o yibebere ebe a ifu mmiri obodo ha nọ jee nkerefi some place na nsụka na nkanụ some place eji na na nsụka ifu beremere ka nwere ụzọ six months gara aga na six years gara aga ọ fara jegidere ije obodo na exist ọ na 20 years the only moto n'ebe a bụ moto fada and ọkwụ aka ka eji agwa ụzọ skul fada bụ um, um, dọkịta ha bụrụ ihe niile ihe ebere nwe fara bịa bịa ọ fara jegidere ije ewee nwee ụzọ fara ka na ndụ tata na echi na ndị apụtasị abatụgo bugo back our route mana ifepụta ebe bụ ụka mere ife jepụta ebe a so ọ ndị na-amarọ nke bụ na na-ahapụ njem nke ya ayọrị aṅaghị ntị iji eme obodo ebe akwa ịbụna na agbasa na jeson mere na anyị mere ihe ihe a jeze biko ndị obodo imere obodo ka na-agba ọtọ n'ala igbo ịbịawe na obodo ka na-agba ọtọ n'ala igbo ịbụ na gbarụ ihe onwe mmemme na ba na-eme nwaanyị agbara ọtọ complete jee jọn verify na ala igbo ihe ndị ka na-agba ọtọ so happen bia na kɔ area they are doing their business make we see many guinea youths ayébábọ̀ ní gari njẹ́ ìyàwó yìí mẹ́mẹ́ i have emoji home jẹ́nà ní ìwà Fufu. that na because of na bible adúrọ̀ let me tell one thing ẹ̀bùn náà kìsẹ́ kìsẹ́ dàdúrọ̀ mọ̀ ní yẹn fún náà yá make am believe o oh, name is supernatural god na no ka try am o ka try ka na ní igbo believe me god bless you. thank you very much sir thank you very much sir. Yeah. Yeah, man, uh ụfọdụ n'ime ha bịa attributuo a lot of things na-emebe anyị to Nigerian movies ha chefuo na a lot of the things Nigerian movies atri wife melụbe anyị eme just like this issue of ibitro to a girl to a to to a, a, a guy against their wish it happened o mere too much na Igbo a lot of our mothers and a lot of our fathers nụrụ ụdị out of this ife na mgbe nwata kafelu mpe mgbe amabụghị the desires and ife nwaanyị chọrọ amabụghị preference ya amabụghị na ife onye a chọrọ ewere ihe e ebitrot ya to another person and onye atụnite culture adụbinding some of them that e at a very young age ejebe ije di ndị igbo si n'ụtụfịa ụbọchị ọwụda ịlahụkatala ụra ee e wee gwa na anyị ekeghị ụdọ wee puchighị ahụ back to the root of this ekeghị practice si etu agba aka chịkọwụrụ ihe ya si etu agba aka ee eh? ịchịkọwụrụ ihe ya si ha ọwụrụ ọgwụ na oyele now kedu ife ji wee mmanụ ndị igbo gịnị bụ njirimara ndị igbo those necessary things eji wee mmanụ ndị igbo Ụkọ the against it the answer is no. We still do traditional marriages in our different villages. We still do our burial. Ndị ụka bịa n'isi ozu. Community akwaba ozu. Ụka bịa kpechie ekpere nye mmadụ. Community ndị ụka hapụsị ndị nwe mmadụ akwamozu. Fa akwaba ọsụkwa owuru nwaanyị. Shie mọda. Shie guild. Shie lady. iwu na ndebe nwaanyị ahụ ya bịa gbafe ngwuru mere ozu these are the culture and tradition unu suppose ịda akụziri ndị be anyị ka ndị be anyị malụ a lot of our people in diaspora they don't know about this teach people what they need to know about our culture and tradition ka ha wee mara ife ife mmadụ suppose ide eme eme na ife mmadụ suppose ide eme eme hapụ ụka na o nwere ife ụka mere ụnụ hapụ ụka na o nwere ife ụka mere ụnụ wee ruo today dimkpa mmadụ fiegburu nwụọ n'ala igbo dimkpa mmadụ fiegburu nwụọ n'ala igbo iwu owu na ndebe nna ya ochie ya abịa gbafe mgburu ọ wụrụ na ịkwawa ozu ahụ kwacha ozu ahụ ndị nna ya ochie abịaghị gbafe mgburu onwebụghị ozu akwa what it shows is that na ụka wepụrụ all the bab in fact iwuru onye na fight against ụka intansi of omenala maa na iwu onye alụ na-ekwu eme maa na na alaike alụ because every single evil practice ndị ụka ndị kristianity kwụsị n'ala igbo bad evil practice onwe nke ezigbo do na ya ịlaikiri ozu na n'ala igbo ịlaikiri anụ kata akụrụ ụmụnne uguwiri alụsị ịchọ ka ichi ya kwa back to those era ebe ya achụwa mmadụ ka e gbuo ọgbapụ ọsọ gbakwuje the only thing ọ ma na-efe ahụ ife ndị be anyị na-edoro anya na-efe ahụ ife na echi ha ụnụ agụrụ ya gụọ ire ohu ụnụ agụrụ ya gụọ ire alụsị ụnụ agụọ ya asị onye amapụrụ amapụ imajin na etu a nnọ kịta asị kristian onwe ife ike na-eme nkịta mfụ na ife anyị eme m n'olu idogo I will simply submit my faith to God. To God. I will run to God. ọ bụrụ na m ma na n'ọgwụgo m ike I will run to God mgbakwujezie God ndị nọ na nkọ ajọghị nụọ gụọ m ohu ma ọ bụ osu ọdụmma ụka kwụsịrị ya ịlaiki ya ọ na ịlaiki ya bịazie gwa m na ịlaiki ya unu ya agbaghagido na ekpughe ejima na ala Igbo yugo yugo agụ ya ngwụ ka ike ya agwụ ijekwukwa nna nna ya ọ gwaghị n'eziokwu ijekwukwa ebe owu na ijeru a ga-agwakwago n'eziokwu na o mere n'ala Igbo ụka kwụsịrị ya you cannot run away from it ibitoro otu nwata tu mmadụ ewela aka asị nwata nwaanyị fụ ụfọdụ ụmụ nwaanyị ya kịta ya wahapụta ha ajọghị na ụfọdụ ndị eze nwaanyị na ndị otu e, na-agba ọnụ tata ata ngụnwa wee eze nwaanyị ngụnwa wee eze nwaanyị wụ ụlọ mgba onye gwara ị nwere ike ọ na n'ama ọka n'Imo steeti ka a na anụ ebe ewuji aka fọsụ ọgụ against your wish were nye gị otu nwoke otu nwoke akpọrọ gị jedebe against your wish o mere eme na anaba anyị a lot of ụmụ nwaanyị do allowed today to pursue their dreams those days ewụrụ ha nwaanyị every of your dreams adịgo pos ọ nwa nwoke ewu nwa my grandmother wụ sọsọ ụmụ nwaanyị tọwụ ụmụ nwaanyị fọdụrụ ya ịghọtago ụmụ nwanyị fọdụrụ ya my mom inclusive a lot of things happened mana mgbe ọ na-anwụ the last word ọ na-ekwu before ọ nwụọ nwaanyị wụ nwa nwanyị wụ nwa nwaanyị wụ nwa kedu ife o ji ekwu ife a because na ala Igbo mgbe ahụ ewurie na o nwere ife nwaanyị wuo it gave room to a lot of evil and atrocities nwoke amụtahụ nwoke ntaso ụmụ nwanyị ụmụnne ya achọwa ụzọ ha ya esi ka ha rie ya ekpe ee kụdụkwa ọrụ na ụka aka na ifu kwụsị n'ala Igbo karịrị akarị ụmụnne ya apụlanụwa ka a ya esi wee rie ya ekpe ọnwụọ erie ya ekpe gụnụ uwe iri ekpe gụnụ iri ekpe ọgụrụ ka mmadụ ka omenala anyị ya eji wee kwadochaa mmadụ were mee mmadụ iwu onye ohi in disguise irije possess ife mmadụ ife ọghọm bụ nwe esi na onwere kọlshọ bakịrị wụsọ nwe ya e? erie ya ekpe mfe chineke ụna amụkwa rutu unu na-achọ isi ichi ya bak to ife a chineke ụna amụkwa rutu ụfọdụ n'ime ha tụchacha so ekeik i saw a video of ụbọchị ihe the light of africa na-achọ ka ọ kụzie elu ndị be anyị that the old system of trading is not positioned to make you rich that the new system with the wodala of trading mere our people started doing all manner of things just to get rich thereby devising a means Yeah. yes yes uh, chidozie agochukwu daalụ sometimes against the ladies wish uh, yes against the ladies wish yes ịghọtago now now this new system of trading would anyị the people are too greedy and selfish that people are now trying to accumulate wealth and keep wealth for themselves. He is simply encouraging the old system of trading, which is trade by barter. He is simply encouraging the old system of farming, which is Subsistence farming ha ah, chineke ha ah, chineke awọ chịchara program a wee si ọgụnụ ọgụnụ dị mfe a am amụta nwoke anyị amụta nwoke Yeah. ịghọtago noun onye asịrị kere onye sịrị yes uc ka esi ụzọ sịrị ụka kwụsịrị ya agri but wetara ụnụ nwoke idina nwoke ibe ya ọmaka onwere onye fọsụrụ ajụrụ ana m ajụ Onwere o nwere onye fọsụrụ ife dị iche na nke ahụ ụka kwụsịrị iwu na nke ahụ by force ọnya ife dị iche na but this particular nwoke dị na nwoke ibe na-ekwu is by choice it is not by force so onye na-eme elu onye ji ezala ọnụ ya yes ife ụka kwụsịrị iwu a community or a tradition he impose a certain practice on some people ị na-eme even against your wish now the same ndị ọcha ahụ unu na-agwa anyị na fada ejezi ụka ọkwa ha awụ ndị wetara this particular idina nwoke ị na-ekwu na-agba ya akwụkwọ ngwa na anyị na-ekwuzi ụka na anyị na-ekwuzi ụka na ebe ọ na bikos na ndị ọcha adazi eje ụka na ha na-atọ ọnụzi their worship houses to back should we also start wedding a man and a man a woman and a woman i am asking you if you put it the other way that way now let me put put this question across to you because all this question we face through this particular question ejoro yes o nwere ife dị iche na na onye ọ na-anọ n'ụlọ anyị ada eri beans weda na ọsọrọ ọ na-esọghọ and na iriho beans na punishment do to do to you nwee ife dị iche na nna onye chọkwa iri beans o rie ịchọghị iri beans mgbe ka ọ dolu onye elizie bi nsi ahụ ọdụ answerable to bi nsi ahụ oriri mana nke ịfọsụrụ mmadụ afọsụ that person has to do it against their own will and wish ụna adazi na-abịa ebe a bịa atụ nkịrịkara oche ike enweghị isi ụnụ eh? abịazi n'ebe abịa atụ nkịrịka lọchiki aha adị ọp ụnụ nwechakwa eziokwu ụnụ amara ụma na-agbagharị eziokwu ahụ okirikiri ee eh? ị ya ijebe ndị ọchata ajenụ nwoke it is your decision it is your decision the society and your environment did not force it on you what we are against is that external forces now compel you to do what you don't want to do to do it against your own wish who says that marriage is not good but what our tradition did then was to force women against the choice of husband of their parents was to use our female daughters or our male children to seal friendship to seal up business relationship you know the nigerian movies na art here. ọdụ ka ya sị na o meghe but it happened it happened not until ụka bịa onye mesie rie ọ lachapụ ọsọ from be na nne gbananụ na ụka onye meziere ọlachapụ ọsọpụrụ mpe nne na nna at a point ụka wuru ebe ndị a na-emekpa ahụ na-agbache those days nwaanyị enweghị okwu nwanne dị uche ọkọlọfu ebubo hmm? because e positionere in such way na nwaanyị enweghị ike ikpe wunye nwoke yes nwaanyị enweghị ike ikpe wunye nwoke but I happy Na some of those archaic cultures and traditions relating to nwoke nwunye nwụrụ nwanyị eh, eh, eh, and let me tell you for those people na-ekwu na ndị ụka ekwetaghị e, na reality do you know also that na-enwere part of our omenala accept that reality unu na-ekwu which is gonna omenala anyị ọ na-adụ ka ọwa alụ na nwa okorobịa gbajiri nwa ha ji wee mee ihe na diọkpara nwụrụ n'ihu nna ya diọkpara nwụrụ n'ihu nna ya elu eluzugo that position of diọkparahood ọsọkwa enye nwụrụ na ebe ahụ unu nna edo ọsọkwa enye nwụrụ na ebe ahụ o ketara as diọkpara n'ọlụlụ skyscraper na the moment ọ nwụrụ n'ihu nna which is not his fault na nwụrụ n'ihu nna ya ahụ fault ya ọnwụ ahụ gburu ya nwekwara ike gbuo nna ya o nwekwara ike gbuo ndị obere mana for the mere fact that na nọ n'ihu nna ya nwụọ omenala anyị kwuru na ụmụ ya ya ebichi be nna ya na ụmụ nke dị ndụ ya ebichizi so there are some cultures that gave room to some evil practice that is why you ahụ onye a ịya ata anụmọ ọfụ na onye a onye agburu nna m na onye a onye agburu nna m na onye a onye agburu nna m you hear less of those things now you hearings of those things now. That is because, that was because, now those days, there were some of the loopholes in our cultures and tradition that enforced people into going into those evil practices. ị na-eche ka m kwuo ihe ka name na you kwurie mana name n'eziokwu mana ịgbakwo n'eziokwu enyego your position as diọkpara You wear lower mansion lower mansion lower mansion ọnwụ na-egbu ibe culture culture a deprived ụmụ iri to the fruit of the fruit of labor na ha were automatically transfer ya to another place it is because of this same culture ka ụfọdụ ndị ji ọkpara ji wee chi itichi ụmụnne ha na-achọsịcha ha ife niile dụrụ ụmụnne ha rie ya nna gị ha all in the name of culture yeah? ị nọrọ ebe ahụ you want to go back to your root eh, some of you do against Western education. You are against Western education because it is enlightening and opening the eyes of our people. Yeah? You want to reduce us to even the China, and then South Korea, and even the They will, they will place a ban on Ndebeha either either a use any social media app because of what is happening in other part of the world. That is why even the China ha na oh, member they can not use WhatsApp they can not use Facebook they can use they can only use WeChat and the further. what are they trying to do they are trying to hide information from the people ọhụ this man on na na-achị South Korea The ọ bụrụ ji wee nwee ike South Korea over how many years because they are being protected into knowing what is happening in other part of the countries you want to go back to those era of blindness Eh? Those error of not being informed, those timid error, those archaic error, and those dark age. ebe a ka ị chọrọ ife ahụ ife na-agụ gụ nwa okorobịa na ndụ ichi gabatu eh? mana ị I ahịhịa a obodo n'obodo oyibo sorry north korea eh, kasongo hugo thank you for correcting me north korea not south korea eh? onye nọ na north korea now cannot use facebook they can watch dstv ọkwa ma dstv ha ha watch Al Jazeera all those international the whole news platforms ha na watch hụ nke be ha ife achọrọ ka a na-egosi ha e program mụrụ mind ha that they don't even, they didn't even know or let me use they don't even know what is happening in the other part of the world that is why ha ji wee nọrọ na-ekweso n'isi oh yes oh yes oh yes They can go to Facebook and, and read information that is happening in America. Etu esi agwa ka ọ ya nwe ga na atụrụ ha ka fa na-ekwe. That is why some of you ji wee do against Western education. Even ihe dị even ihe dị parents ye see from a family enweghị ego but he, he knew what it took him to go through school. Taa afụfụ ama m afụfụ ụtarụ ụfọdụ ndị mmadụ ewuta ego ụgwọ akwụkwọ n'ọfịs matayas ọ dị nke ọka nọ na skuul sef ụbọchị a ka anyị nọ ebe ewetara ego ụgwọ akwụkwọ ya na ego gụnụ bịa n'ọfịs mata ya sinye ihe ọ na-adụrụ gị mma ewee nọ na Fesbuk wee nye ya ego ụgwọ akwụkwọ ọ dụrụ gị mma but you are passing through all those things simply you want to go and get knowledge but you are there telling our people that the education system ndị ọcha wetara anyị not useless I thank you I thank you ekelere ngo ngo nwa onye na-ege the highest ofeke ka ewu mana ịmakpọ nwa wee na-eke nọnsensị ahụ na-ekwu ọngụ onye wu ofeke eh? do you know do you know even self na parents gị nwere ego siche gị school do you know the kind of stress ọwụ ịmụ ụdị stress a na-apasị na university even na parents gị nwere ego na-enye gị ego gụ gaba school do you know the kind of ife na-adụ involved within that four years or five years mmadụ ya nọ na school o wee wuzi onye na-eje school mgbe mgbe mgbe atụ lak na o nwere ifedo do you know it is double stress and double wahala ị na-eche ka ihe eji wee mekwu isi isi isi ịghọtago ị na ngụnwa na onwe ewu parents nwunye gotụrụ ego ịtụtụ mfụtebụ ị na-eche ee eh, ka ihe esi wee teta ụla n'ụtụtụ ebe 6 ruo ahụ chewe skuul ka ị wee meet up with 6:30 or 7 7 o'clock lecture ị na-eche ka ihe esi de quiz nyanwa wee ahụ na-eche maka dekwiti nke ahụ na-abọtakwa mana ochiwa nkọpọ onye nri wee je okwu obu ọnụ ife ahụ eje na-ekeregharị ndị m i don't want to talk about school life for for for those people who jere school they sustain themselves through the little support of their parents go and ask them they know how stressful it is to survive in the university onye ọwụna pass through it surely ije akwụkwọ It's as simple as that. So he had to to to still be in the university today means that no chopotalo the importance of education and that is why he can come to facebook and speak jargons now, now so complete nonsense just to prove to you that not intelligent he is still trying to use english language to show you how intelligent he is unu aha alaiki ebe a na-etosi etosi unu na alaikizi ebe a na-achịsa achịsa ọnwụ na ọnụọ my message now into the kind of message ndị ọzọ na-enye some people will be happy now because they notice go m na an average nwokorobịa na eji ahịa adala ebe a na-achịkọ achịkọ and that is why ifu ebe emeka na okonkwo na-eso okwu ị na-agwa emeka wuru nwayọọ anụ n'ọgụ o nwere ike esi ewuru ife wuru ife a ofe ilu ịfụ ha ya n'anya mana ịgwa ha ya nwere ike kụwa anyị isi o meghere echebi agwa m onye ọwụwa onye ọ na-apụ ara maka onye iwu mee ihe nke a mee ihe nke a ọsọ na-efe ya n'anya the story behind come to facebook and drag him mana ọ kpọọ na fon isi ya nna broda ka esi etu amefa ka esi etu amefa ọ sịghị na ịmaghị na ịkpụghọ n'eziokwu ihe ekwu eziokwu n'oge ọhụrụ na ha ekwu eziokwu na ụlọ ha ekwu eziokwu ahụ bikos recondemn if I was supposed to say, no, no, no, no. You wanted a solution and the way out so that there will be peace. But then, nkụsa na-enye ife a ime ife onye ga-ego ozugbo na-enye ife a ime ife setụrụ it has become the order of the day. It has become the order of the day. We are men who are men has gone to sleep, allowing boys to take over the stage. Eh? But we will not allow that. We will not allow that. Nobody will ever take us back to those years, ajo ajo. I call it dark age. I call it stone age. There is nothing good. Okay, tell me how many things you do good about 1991 in your life. Tell me how many things you do good about 1991 in your life. Eh? Tell me. yes sorry huh? tell me and, and uh, many things say do huh? igwe abụchi ife iwu uwe nnukwute ofeke ka ịwụ ife iwu nnukwute ofeke ikoghị ejugo eju ikoghị ejugo eju ewu ọfịa ụmụ ofeke amụọ mgbe ekere nke ụkwa ikoghị ejugo eju eh? nwa afọ bụ ife we will not allow you people We will not allow Ndala to take over. We will not do that because there are still men of honor who are still very active and vibrant. So we cannot allow you. I have said it so many times and I will keep saying it. Bring it back home here. That is what the like of Innocent Hononakoto. Joel from a city called Filuna. kedu ife kpatara anyị everything I na-use in our hospitals he did his findings he went outside he sealed up the deal obunaka the production of those medical eh, medical this is like syringe and ụfọdụ if you want to see where our people are showcasing what they have here go to your health pharmaceutical Okay, go into their laboratory go into their production site when you go there see what our people are doing here, which you are not seeing. Those people, their ancestors also from this land, innocent, Obuzi Bonine, ancestor here, also from this land. Electric vehicle aha na alụbe ndị ọcha alụbaghị na here. Nkwụma na onwe ewu chọrọ isi back to your root. Ikenga Nnewi. Dr. Dozie Ikedi Ife nwụrụ. Innocent wee decide ya ịmụtarize ya wee rụọ Innocent Ikenga o dedicatiri that moto to dozie Ikedife how many of you nwere Innocent Ikenga na your compound are you not aware that na Ikenga onye ahụ the founder ọhaneze ndị Igbo are you not aware that na Ikenga wụ a staunch onye omenala tiri ọnwụ ị nụrụ akwamozu dozie Ikedife wee ruo taa enugo ebe e mere anansụmentị na a na-akwa Dozike Edife ka Dozike Edife owuwe obere mmadụ nke nọ ya anwụ enye ya nnọọ ụwa niile anya anụ maka yes owu estonch omenala so na main foundation na brain nọ sustenuru cotton the region dụ okwu edezemegbu ezigbote onye omenala ka ọwụ so want to show us that you are hapụ barapụsụ ahụ ị chọrọ igo hapụ chi gada ahụ hapụ chi elu ihe ahụ ị chọrọ igo tati something million to forty million ahụ ị chọrọ iji wee go moto bịa goro ịnọsi na ike nga ịnọsi ya elebe gị ọfụma brand new one with guarantee two years o mebie ibute na company company fix ye for two years ị nwere ị nwere ife ịghọtago e introduce o buy home buy from home to grow home a lot of people chụ and asụmụ bụla akpa rice from everywhere oge ọnwụ na ka a na-esi izi akpa rice ụmụ igbo from Cotonou from ebe niile ị na-atụ foreign rice but government has empowered us to go into rice farming people like seaman kosharis stanelha who are ụmụafọ igbo take advantage it is because of that policy then that onye obodo can do rice business today na-arịba agị na-emife niile na-ele a lot of people take that advantage and that opportunity We wee go into rice business ịkatọ cattle ebe ị nọ na-akwụ eh, our ancestors did did this, this uh, eh, uh, eh, but we are not doing anything our ancestors did this but we are not doing anything agwa na onye na harassment? It's an harassment. No, arụ simenti nọ na-atụ atụ atụ ife atụ ọ na-atụgodu ife ahụ eji arụ simenti atụ na bank simenti hia do you know how many of our people onyere ọrụ what exactly are you people preaching? Ebebe ndọchi si anyị na ndọcha mere alụ factory na-eri ọrụ majority of those factories ị na-alụ na ewu ndọ gọọmenti rụchara ihe gọọmenti na-afụ ndụ ha ite na Naijiria ya 80 percent to 90 percent of production plants enwe na Naijiria site enwe na Naijiria wụ individuals individuals ụmụazị Igbo na-eme ọfụma kill yourself what we lack here is proper government support. There is no government support. Yes. There is no social amenities. Imagine NATO innocent has moto. motor. Ibe to have Hana lubrication plant in with different factories. Imagine Norco now do 24 hours. They don't have to spend much money. Now, na na na na na na this is Haji Alwalo. Yeah? I am asking you. Imagine na dollar rate do low as low as maybe two hundred and 250 naira. They don't have to spend much money on exchange rate to buy the raw materials. Higher jewel. That is why some of the plantage were shut down in Nigeria here. We are showing you things that are causing a lot of effort to manufacturers here and you know the people we should hold accountable to. You know them. It's not that our people are hard working. There is nothing our ancestors did that this generation has not done times 10. They are proud of it. Yes, even you will always project your children to do greater things than you did. Also, also, nne na nna na-ata amosu na-achọ ka ha ka ụmụ ha nwaanyị ejichọ ka eke ụmụ ọnwụ na ife imere ụdị ukwuu times time you will want your son or your daughter to be greater than you times hundred either ways ọ ka wukwu ofe ife ịghọtago so why are you drawing justice to people who has ever wanted you to do more better things than they did i am asking you Gone are those days when almost 100% of what we are using here are being imported. Nowadays, a na-alụ ma tais eji alụ unu na Nigeria here. Are you not aware? Tais eji alụ unu a na-alụ na Nigeria here. Ọ n'inwe ha idea. Keri majority of ife ahụ ife iruru na-eje the only thing kpatara ndị mmadụ ji eje atụ nke ndị ọcha ahụ na nke ndị ọcha na-adụ chipa because na system of eh, production there to ship cheaper but system of production here and some of those products nigerian products, now do more stronger but more expensive esogbagaya some of those imported products now do inferior to nigerian standard yes the only thing is that nigerian product go no expensive due to when you put all the factors of production together, even up to transportation, you will see why it is more expensive than nke atụrụ atụbe ndị ọcha. So why na ya aja anyị ike? Why na ya aja anyị ike? Nwaanyị ya ejisi nsi be m apụọ kịta amapụtakwa ebe a efukwa ebe onye Igbo na-eji aja were simenti kpụọ blọk o nwere ife ha na-eme na kọmpaụndụ kịta ọghọzi ntalọk emewe emechasịcha ya ọ na-acha ịchọ every year ịbịa sakwa ya asa ọ na-enwukwa go na those days ọwụ ndị tụka eso okpoko n'ọba ha eh, wu ndị na-alụ fọnishọ iji ebe ndị nnukwu bekere dị chukwu ha mgbe ahụ ma siri ha ma wọlụ ha ma bedị ha wu eh, fọnishọ men tụka eso okpoko ha lụcharịa these days carpenters nọ every corner and every street and ifefa na-alụ ife ife na ha na-alụ arụchalụ gị oche ihe ya ishe na arụrụ ebe ndị ọcha gwa anyị ya ejisi na o nwere ife ndebe anyị na-eme gwa m ife your ancestor gwa m ife nna nna nna nna mekarịchara special compound unu ọ beta mgbe ọ nọ ndụ ta nkịta I'm asking you I'm asking you nna nna nna nna nna nna ha ị chọrọ ichi ga back to ways of life ya o live ka wee live better life I'm asking you some of those life they couldn't even enjoy them you are giving it to your parents now no one are your parents nondo you want them to enjoy that life you want them to see things differently For ịkpọrọ ha chụọ obodo you take them to hospital you take them to places so that they can see life and enjoy life idosiere ha pe ha tiri orthopedic foam or semi orthopedic tac ọ na e ha gota moto short drive ọ na ha wolego dɔsha nyɛ afei dii n'aba na eguru yɛ obi akpa kara aka ɔna ama hmm ilé n'ekyi ife niina esi ne sɔrɔ ichi ato the ways or their ways bring it about what is happening today yes kudos to them for embracing the way of life for us i i thank them very much they were too wise to see through the future ọnwụ not this generation of people a na-ekwu okwu going back to the root wife nọ mgbe ahụ ha ka ekipụ anyị in perpetual bondage mgbe eji ji onye kelu n'ọba ya were ama onye wu mgbe eji ji ikelu n'ọba ya were ama onye wu odogwu fast forward to today ji one ka ị ekeri n'ọba gị o wee feed even your own family ya kọpụtani ife ya sustain your own family today i'm asking you ebee ka ị ya akụ so mmadụ uru na-ana opi m iwe na-akọ ji na ana m ajụ ụfọdụ ndị a ee thank you godwin chimezie siri ezugo i can tell for free that i get more quality shoes in nigeria than here in europe daalụ jee jụ ụmụnna anyị niile ndị nọ congo ndị na-abịa aba abịa eburu akpụkpụ ndị na-abịa aba abịa eburu boxers ndị na-abịa aba abịa ebulu akwa ndị na-abịa aba abịa ebulu akpa na-eburu ya na-eje Congo na-eburu ya na-eje Ghana ịma pefi ịma na elope happiness ịma pefium mma gụsịsịrị ya ezimiyaki ịma e, pefium mma gụsịrị gị na-arụ na Naijiria hia ụmụnne anyị na-esi outside Naijiria bịa hia bịa na-ekolu ịma ụzọ ife one na-alụ na aba ụmụnne anyị na-ebu eje ụwa niile eh? I'm telling you imone eh the person na poor man and you go to onye na-ekwu maka eh ịghọtago so ọ dị so sad na unu na-edere ahụ na na eh, eh, na na you go to siri go to go to zara store and see original shoes and clothes ọkwa ifuru ya <laughs> ọkwa ifuru ya you have reduced everything about Nigeria to be inferior bịa be anyị ka arụ ọrụ ugbo akpụkpụ ọkwa ịmada standard ọkwa ịmada standard dị na zara store and gold ọ dị na naijiria ọkwa ịmada standard ị na-eji ego na zara store ee eh, anyị alụrụ ya na aba lụchasịa alụ ya na aba nke aba anọka nke nke ahụ igota na zara store mana ihe ekwe because you want to go and buy designers okay ndị a na-akara mụ let's go back to our root let me not go to innocent enwere Zarastor enwere gushi enwere hemis enwere vasashi nlụọ ezugo ọwụrụ my own designers ihe ego ezugo designers ka ihe ejego Zarashu I'm asking you a sị na onye amaghị ebe mmiri bido mama ihe ahịa ama ebe o si wee kwụsị ịkpa ya it is very simple ịnụsị nwanne anyị na-alụ wonda na ana jet ka ọ na-alụ na ana and ịnyaba ya onwe ife merie within that two years you can easily go to his plant here fix elu gị how many of us na-agba innocent vehicle ịmakwa ife innocent na n'aka how many of us na-agba innocent vehicle ụnahịa eh? ego mana oge ọwụna ndị ọcha ndebe anyị ndị ọcha anyị but you have abandoned you have you have said mgbe Buhari ka president bidoro buy local to grow our economy ama me fail a lot of people korea no no but he simply encouraging made the nigerian goods and believe me a lot of people excel today today ọkwa ma foreign doors nina, foreign doors nina. ahụ a na-atụ n'obodo oyibo ndị be anyị arụchasịcha alụghị dọ ee ndị be anyị ya arụchasịcha alụghị dọ dọ aha dịka foreign doors ife ofuremles ndị be anyị na-alụ etinye n'ụlọ ndị be anyị alụchasịala m fọnishọ oche ịfụ ya iche nụọ fọrin oche atụrụ atụ ndị be anyị alụchasịala m bed ịfụ ya iche nụọ fọrin bed alụrụ alụ oliver g yes ofekedukaru you are welcome to this page bịa ka inwe uche Oliver GH ka ọgụnụ ngụ ụmụ ife GH Avenue you are welcome to my page ebe anyị atụsiri gị ife ka ị mara ife ka ị mara na mkpọpụ ị na-akpọpụ enwe oru isi you are a young guy emegheri emegheri you are a young guy emegheri emegheri efere eh? ya anyị gold sịrị our people is trying but Asian na top notch you see an Asian man ọ ya agwanata Asians are trying, but Nigeria is stopping us. What you are seeking for will start the day you start calling your own something. Look at how people like Waja Waja has were reduced by to zero. Yes. I can take you to a house in in in Nnewi here. Mkpọbata gị ebe a, abandona from foundation to finishing. na ife niile ụmụazị be anyị rụrụ ebe ahụ ndị be anyị rụrụ ya na ụmụazị ndị be anyị tolu n'ume atụkasụrụ ọnwụ ilerechi ife ụmụazị be anyị rụrụ n'aka ịgba e n'aka ilerechi ife niile ahụ ese na awa e ancestors na anyị wee bido nwuo ebe ha kwụsịrị but we have done more we have done more more more more more yes some of you na-eme ijecha bata nna unenecha gị anya ọsịgo i am proud of you nna gị ka nọ ndụ na-asịgo nọdụ proud of your achievement ị na-asịzi na our ancestors na-alụ more than 200 years ago ị maka ha n'igbo dị 200 years ago gụnụ ka ndebe anyị na-eme ha na-eje gwupụta aja n'ala wee kpụọ unu aja ị nwere idea na aka na-ewepụta dasem aja tinye simenti wee kpụọ kasụl na unu a na-alụ wiso ojukwurụrụ unu a na one ka ọ ka na ụmụ dị mkpata I'm asking you Some of those buildings in Afaso will not buildings that last to go for 200 years. How many of such buildings can you compare some of the buildings in Afaso today? Eh? That is the question I'm asking you. Some of those buildings in Afan are saying, and you go, the animal do ajujori, now suddenly with fat. Now suddenly with fat. I am asking you. Some of those buildings, your ancestors, Ololo, a na-ekwutute nọọ unu ha rụrụ mgbe ahụ ụfọdụ all the buildings not ụfọdụ alụlụ kịta in our time ndị anyị nwa lụrụ let me start with your father anyị gold unu nna lụlụ ọka nke lụrụ mma moto nna lụlụ ọka nke lụrụ mma nna gị ọka kpata ego ụfọdụ n'ime unu nna gị asụ ngwo na yunivesiti dutoro onwe ha ego ọ oh, na isu ụmụ nke na yunivesiti am asking you eh? Eh, a lot of things nna ya ego iwu onye ụmụ kịta am asking you are they even more yes they were creative at their own time but we became more creative and innovative more than them because of science and technology do at our disposal kedu ife unu na kedu ife unu kata unu a na-ekwu nnọọ ife unu ga na-asị ifunu manaasị ifunu manaasị ndị ahụ unu na-ekwu our ancestors ha pụta kịta bịa were anya kpara ha bịa were anya ife ndị be na-eme n'aka yes ha bịa were anya fụrụ ife ndị be anyị na-eme n'aka they will stay ebe fano We say that they are proud of us they are very much proud of us ịghọtago so unu edisiv na onwe unu you people nobody should take me away from ebe m nọ nkịta i don't want to go back to anywhere ịghọtago nna m nọ ndụ eh? life started in africa creativity started in africa started in africa where unu na na-edisiv gharị onwe unu <laughs> unu na na-edisiv gharị onwe unu mgbe ahụ unu ji ajọ ụpa ala ebe a ndị ọcha bi n'elu isi Eh? mgbe ahụ unu ji ajụ ajụ ụlọ were ala unu hia ndị ọcha bi n'elu osisi mgbe ahụ unu si n'ụnụ na-akpụ ụzụ na-akpụ ite ndị ọcha ji okwute esi nri eh? mgbe ahụ anyị gold n'okwobe ndị ọcha n'okwo Dubai o anyị gold nọkwa Dubai o eh? anyị gold nọkwa Dubai ọ hapụgolu this beautiful land na one to buy ka o jee wụta something ọ sịkwa na ndị ọcha na-abịa be anyị abịa ewere ife ewolu but you left all those things ndị ọcha na-abịa ewere ebe a gbana ebe ahụ ha na-eweje ya eweje it's a shame my brother he eh? it's a shame i don't even know how to be replying to some of you people honestly anyị anyị gold yeah? you left nigeria ịgbana be ndị ọcha with all the potentials and resources dị na nigeria here with all the natural resources dị na east here you left it na be ndị ọcha ije nọrọ there believing that you will find a better life there those people they also had their ancestors they have they, they never abandoned the land of their ancestors but rather ha ife alụ n'ebe ahụ ha eburu na-ebu na nya ha eburu na-ebuba obodo mbụ ụwa ife onye china nọ na naijiria ya kọstọmas ka ọ bịara ịchọ ife onye china nọ na amerịka kọstọma ka o jere ịchọ ngụnwa nọ na dubai kedu ife ị na-eme dị ya ngụnwa nọ na amerịka kedu ife ị na-eme dị ya life will begin very well for you the day you will accept that this is who you are. ụfọdụ n'ime unu hapụ naijiria ebe a chi nya uber na amerịka but ị nọ na amerịka ya ya nụrụ ife gị a are you not aware that no nwere people who own transportation companies here, but you are driving Uber in Haraidrim Madu Uber in America. But there are people who own their own transportation company here in Nigeria, employing more, Christmas with more than two thousand drivers or more than three thousand drivers. Christmas. Yes. ABC Transport with more than how many drivers in anya n'ila na Ghana na many places. So if you if you have not done more than your ancestors then you you you obviously deserve an explanation to them if you have not done more than your fathers then you deserve an explanation to even your father no no no no if you have not done more than him then it's either he may make something to show that you will definitely be greater than him that is his prayer that is the prayer of your mother yes If you have done, if let me not even talk about your father don't do. If you have not done more than your father, or even do something for your father to see that na nwa no you make him, then you should ask yourself questions. But it is more sad if you have not done even more than the generation that left more than how many years ago, your ancestors that left more than two hundred years ago, if you have not done more than them, you deserve to ask yourself some questions critical questions a man and family are ah, his eh need the family repression. he need the family repression. we have done way we have gone way too far from where our ancestors left us if they come back now uh, if they come back now they will be happy na how meeting ah, in this form i know eh Yes. And they, I thank them so much. I thank them so much. Acts Ekenenu has so much because they saw the opportunity and they embraced that opportunity for us. And you go, remember, it wasn't us who welcomed the whites. It wasn't us who welcomed the missionaries. It wasn't us who accepted that we are not doing better that we can do better with these people among us. Remember, it wasn't us. Remember, it was those same ancestors that took this decision for us. If you so much believe in their creativity, if you so much believe in their intelligence, why can't you believe that they made the best decision for you? I will leave it here, but I will come back again this evening. You might not and I this kind of Uh, uh, program, these people took us far. We are almost losing the message but we have come back we will be now na focus kwa on ife ahụ anyị because our people are gradually diverting from the uh, uh, messages anyị nyegoro all this while na a na-eche the shadow so let us do a factory reset a bit a bit o oh, because a na-ekpo ndị ụsa a na-ekpo ndị asịrị akpịrị ịghọtago if you so much believe that your ancestors now have creative if you believe in the intelligence and just judge and judgment of your ancestors you believe that they know the best they live the best kind of life i ask you a question are you aware that they made the decision for you and me are you aware that it was them that welcomed this indulger are you aware that it was them who gave up those religious practices and welcome the white people and their religion. Are you aware that it was them who did that? Now, if you so much believe in their creativity and their intelligence, why are you still thinking that they weren't intelligent enough eh, to welcome this new development for us, to usher in new era for us, to give us this new beginning, this beginning of wonder, signs and wonders? Why are you still doubting that they were not intelligent enough? Indeed, you have proven that they are intelligent because if looking at two, three hundred years ago, if they can take a decision that can transform our existence to what it is today, it shows that indeed, no doubt, <laughs> they were creative, they were intelligent, and they can see far. What I don't understand is why the generation of today is looking forward instead of looking far. Your ancestors saw today, but you, you want to see the time hand on it. I'm asking you. They were so intelligent that they saw today. They they imagined what could have become of us. No problem, I welcome or this religion half road at not superior to their own. O nwere ụfọdụ man. Never be believe iberibe mgbe ahụ na ike dụrụ ụfọdụ dibịa na ụfọdụ e, okwu arụsị okwu nwụọ niile anyị na-ekpebi ụfọdụ ndị ụka dịmadị ya na ejenye ha na na-ajọ ofe ebe a na-atụkọ ife nwụrụ anwụ ndị ụka ruo ebe a ewere mma sụchasị ife niile rụọrọ onwe ha ụlọ ụka onwe ife ya ebe ụfọdụ kpata na-apụta taa na-asịghị na ịpụta na a lot of anglican churches si e enwe today and catholic churches si e enwe today ije ebe ha dụcha ịfụ na ha dụcha n'ihu iro apart from ndị dụcha n'ime obodo st peter clever nnewi ilo gaa n'ihwe st mary's cathedral here ilo gaa n'ihwe okwuani ilo gaa n'ihwe dcc tụ n'ihu ilo st stephen tụ n'ihu ilo st michael's tụ n'ihu ilo st michael's ịnyaba tụ n'ihu ilo most of those churches tụ n'ihu ilo ụfọdụ ebe ahụ that is the first place the miracle the, the bible god started its wonders it positioned those churches strategically turn a forbidden land or a site and a site of attraction jụọ onwe gị ajụjụ those places were ebe ajụla ajụ ebe eberivu nọ ndị mmụọ bi ebe ahụ when they gave it to the white ndị ụka wee ndị ọcha wee ruo n'ụka there onweghị ife merufa our people now began to see that na chineke a survive nwụrụ n'ime ọfịa ebe a ndị mmụọ nọ not more powerful than God They started submitting to that God. Now, let me tell you one thing again that happened. Ndị niile ha sị na ha wụ osu mgbe ahụ. Eh? Ije ebe ha bicha taa, ụfọdụ n'ime ha, ebe ha bicha wee ebe a na-ele na 400 million, 500 million, 600 million. Ụfọdụ n'ime ha na famili ha ka ego mmakpụ. Ụfọdụ n'ime ha na-amụ one of the beautiful daughters, most successful ụmụ nwoke ịghọtago so all those places are where you first see the power and wonders of that bible god iche na o nwere ife ọ na-alụ we will discuss more on this in the evening let me go and answer my uncle a living ancestor let me go and answer him <laughs> nyakpọrọ nyakpọrọ na phone ọ sị who are you doing the road ọhọ chọọchị ka a na-alụ n'ilo oh, nna ilu atọ na St Mary's <laughs> ebe ọ gara ọkankụ ọ bụ abị ndebe ike ọ gara ilo gabala obi uru agụ ọ ga-abị ndebe igbo ọ gara ọkpụ na eze bus stop ọ gara cps ọ gara kọsharis bus stop ọ gara trafik light ebe ọ gara ọkankụ ọhọ ndị chọọchị ka alụrụ ya gụrụ eze igbo idu so primitiv and so archaic i must admit mana you must believe ị ga-ekwetarịrị oles nọ na decide disaidịrị ka ọ pụzie n'ihu akwụkwọ but as as nọ n'ihu akwụkwọ mma emeghị na-agbagharị mma emeghị isi etu a na-egosi onwe because infọmeshọn ahụ ya na-achọ etu a ka m esi jide na-agbaghịsịrị gị na ziri gị na-agbaghịsịrị gị na-eririziri gị ụka nwere foundation from my place ịchọbịa ka mkpoje foundation ha when you go there you see the light not in that place go, you will see the light they did not do the road themselves and yet miraculously government drew the map miraculously they found themselves standing in sight the site Abraham only point of attraction yet that those places who rejected places during the days of our forefathers go and ask questions they will tell you distance na agwa ụfọdụ n'ime ha awụ ebe a na eni ozu ebe a na-atụ ụkọ ndị nwụrụ anwụ ebe a na-atụkwụsị ndị mere alụ ebe e belivu na ndị mmụọ nọ na-akpagharị e ebe a ka eji tụrụ ha aka gwa ha jee ebe a ka ha nwụọ n'ala Igbo ha ruo ebe a sọvaivụọ ndị be anyị wee sị oo ebe ndị abịa nwụrụ defiti mmụọ nọ be anyị n'ogosi na Chineke ndị a ji wee bịa na ọkarịrị akarị let us submit to this God e wee gosiri ha nwụ ndasa ji wee bịa enyi onye isi ojii miro uwurie n'afọ onwe enyi isi ojii miro unene miro ọ na-afọ onwe achị ha akwa ha sị oo so na mmadụ ya ejinwu ezigbo akwa ebido wuru osisi kụzibere ha ka esi alụ ụfọdụ ụlọ nwee ka o si wee dụ ebubata rufin shit akọ rufin shit mmiri zoo o nwere ụlọ dụba ahịa nna maida adịlụrụ bikọs ọ lụrụ ndị ọcha ọlụ ebe ị ya afụ uju ụlọ niile ahụ ndị rụrụ ndị ọcha ọrụ mgbe gboo ọ ndị rụrụ ọrụ na kọmpanị ndị ọcha ife a na-akpụ unu adụba ya awụ gbamgbam mmiri na-ezo ndị niile bi na around ebe a na-agba ka abịa na gbamgbam bịa chụrụ mmiri ndị niile a na-agba na mgbe jụọ ha kedu ife nna ma father ji wee so ha wee si na ọlụrụ ndị ọcha ọrụ ụfọdụ n'ime ha anyị akpọrọwo ndị ọcha ha lụgasịrị ọrụ Why is it that everything do good do melu by here started with Ndocha and is still ending with Ndocha? Ijubo onwe ya ajụjụ a. Ijubo onwe ya ajụjụ a. Kwere n'ife otu kwuru ka ị na-afịa n'oge. Stop living in self denial. You, even abandon this land ị na-etife ndị. run away to Ghana. You run away to America. You run away to Holland. Nọrọ ebe a na-enye mkpọtụ ya ya nụrụ ife. But you are not living here. In fact, some of you have not even visited this land for the past 10 years, yet you are still defending this land that you have abandoned. ọdụrụ amụ m owe kpọdo isi Eh, if I am then nna ya ha fụrụ wee surrender atụ ndị ọcha ka ngụma fụkwara gbafere agbafere you not just surrender to them you run to them to go and live permanently with them ị na-azọ citizenship ị eh? na-azọ ya ka ya ijiri aka na-abụ na-azọ paspọtụ ndị amerịka ijiri aka na-abụ na-azụ paspọtụ ndị kenya and paspọtụ ndị ghana forget ya you are gradually running away from your identity For the unu ere na ana obi that ancestor you are fighting so much to defend ilego the only legacy ọ hapụrụ which is that ana obi ilego ya ịnọ na facebook mmadụ agha nụrụ gị ife ilego ana ule a na nna ya nna ya ha irespectri so much ịlọfụ ke ana igbo atụkaghị ụtọ ana onye rugu ana nna ya hapụrụ ya nna ya hapụkwara ya nna ya hapụkwara ya the only thing nyerugu legitimate ownership to be part of that family you have sold it off efamuso disintegrate ya jebire agbụrụ ọzọ a na-ekwu okwu isoro na-ekwu okwu ngụnwa lere a n'obigu wee jebe ebe ndị ọcha ndị nsogbu dụrụ ha n'ebe ha were egbolu mba I can look away because my problem is inevitable, And ife mmadụ ga-ejisi onwe ife mmadụ ga-ejisi onwe mana ndị lelu ihe wee jewe ebe ndị ọcha you will say answer question o ọkwa asịrị go till we meet to part no more you will still meet those people where you will part no more and you will explain to them what happened to the land they left for you you will explain to them If you wee lee enwe jee because according to you how would deceive us but you abandoned your land overflowing with milk and honey you sold your inheritance from that land overflowing with milk and honey only to run away to a, a land of deceivers is that what you are telling me ọ nọ na-agwa ndị ala even Mwanyi, who the habitant of that land the flowing with milk and honey, you abandon them only to go and marry from another tribe. Ijenuo Nwanyi, I don't come against you. Ọ bụrụ na ị nụrụ nwaanyị mmanụ nnọọ ịnụrụ nwaanyị nweta akwụkwọ na-etu aka isi ma na-etu ndị be anyị si asọba anyị ibe ndị ọcha ka ị wee bie ndụ wee kpata ego wee bịa dozie ebe anyị kudos to you ọnwa afọ igbo ka ewu mana ife na-ekwu ndị asị ebe a pụọ jee ebe a na ọkụ mpụta biri mana every day oh, ọ na-afịọ dịka anyị wee nwala omenala imere omenala igbo mgbe nụrụ nwaanyị imere ego nwaanyị na omenala imere ego nwaanyị iso nje me nwaanyị iso nje miti eh, eh, ifedima ndị enugwu mgbe njem nwaanyị n'enugwu yes ana m ajụ eh, do you know what it takes to to marry in igbo land here imerie inwe ife ọwụ you don't know you don't know ụfọdụ n'ime ụlọ ahapụdo echebe ndị nna ụlọ ochie elu ebe a jụọ maka guru ezigbo sị onye kwa dị fa eh, jụọkpala okeke nwa di ya n'ahịa okeke mụọ na nwa toro n'ona ndị nna gị ochie amaghị onye ewu ebe nna gị mụrụ amaghị onye ewu ebe nne gị mụrụ amaghị onye ewu ebe nne gị si amaghị onye ewu ebe nne nna gị si amaghị onye ewu na ụmụnna ụnụ ga-akpọgota iyu ịnọrọ ebe a na-enyegharị mkpọtụ mmadụ anya nụrụ gị ibe you still have a long way to go. You really need to go back to your roots. Okay, some of you really need to go back to your roots. It will be the topic of another another discussion. Stay tuned in this channel. Let us join me tonight by 8 p.m. Let us continue from where we stopped. Yes, join me tonight by 8 p.m o nwere another set of people mma like ka anyị address ya from 8pm today when we are addressing them we are trying to teach them and bring them back to reality you need to know what reality is all about you need to know what reality is all about In want to go I want to know what is so special in that route you are telling me to go back to. You want to, ịmakwa ọgbụgba ndụ nwa nwụ ka ị disconnect am from that covenant iwee họọ m ka onugbu wee rie m ebe ahụ m nọ wee ebe nchere m dụ ebe m gbabapụ ebe m nọsiri ike nwa edoro na ọgbụgba ndụ mekwana ụbọchị ahụ m na o nwere ọgbụgba ndụ ebe eji o nwere ọlta ebe eji dediketi m ụbọchị eme baptizim ntonitekwa dịkwa mmekwa confirmation ee eh, confirm Namukawu part of this Obumando. and that place has never disappointed me. I want to know why you want to disconnect me from a place where I am seeing light, from a place where I feel protected, from a house I know that it is so strong that it cannot collapse tomorrow. Why are you trying to take me back to Ebe Melintipia? Ebe na Miami? Ebe Ị na ebe nwee dibịa ka e wee jee gbuo m ka ị chọrọ you want me to come out from my stronghold ka unu wee jepiwuo m ọ na-achọ ka unu kpọnata ndị be anyị bịa gbusisia ha ọya wọkụrụ unu ọya wọkụrụ unu ọkwa ịkpa afa jizọs ha azaghị ọdụ pọwales mkpọ ọya ọ na-asa m ọngụ na-akpọ ọngụ na-akpọ ihe ọya ife ọha emeru ihe ihe ọya ife ọ na-emeru nya ọngụ na ayọ ọkwa ife ife dishi or he provide it for you or he provide it for me mkpu onye na the most difficult time if a na-agba god of the eleventh hour ọ na-eme ịma ọ na na-eme ndị o megoro kagoro nkọ na he can answer at any time even at the slightest time he give wegoro up he will respond o nwere so many people you can never take away from the presence of god you can never you can never only because they know where they were coming from they know how they got to where they are they know what it took them to get to where they are today they can't afford to go back to where they were coming from they can't those people you can never convince them to go back to ebe abia because na ebe abia Do very bad. A lot of our people will very horrible experience from where they are coming from. You can never convince them to take them back to that place. It is very easy and simple. So, message you now, when you don't know they preach, they can never hear. They can never hear. Some people has learned from experience, and experience till today has proven to be the best teacher. Yes, a lot of people not in darkness. Since the day they embraced light, they saw light in their family. Light began to manifest in their family. People that say today, you go now, no Bible God. na Bible, ogo chalo, we okuo pinigwe, we say, ngonwa na ngwazi na o ike dị ebe ahụ ike ike ebube ike ebube ọ bụrụ ike ọ bụrụ ebube so We will come back by 8 p.m. today so that we will continue to open the eyes of our people because it's like we have left them too long for a long time. Let us come back in the evening again. again. Eh, I still remain. I still remain. I still remain. Let's <laughs> go. Onye hammer. <laughs> Onye hammer. okenye sịrị na ọma ha egwu a na wa aghụghọ ka ọ dụ anyị mana aghụghọ ka ịdụ okenye sịrị na na ọ ọma ha egwu a na wa aghụghọ ka ọ dụ Ok, I greet you my people Ogamadi go back I can see you Franco Welabi I can see you uh, okay this my brother E Green uh, this my brother E Green uh, eh, echefugo m I've forgotten your name. Ogodile, I greet you. Ekene Dike, First man, Emeka Nelson, I greet you. Um, Philip Okeleke, I greet you, brother. Let us come back in the evening so that we can. Aniago Ene, uh, I greet you, brother. Ebe Rose, Dalonu, Dalonu, Ọwụ na m akpọ ha afago. Uh, you should forgive me. Eh? But let us come back in the evening so that we can continue from where we stopped. Eh? Let me go and answer my uncle, a living ancestor. We believe in rendering service to the living. The reward to get afanondu. mgbe ha nwụọlụ ọkwa ife igwe ife kredo nwere ụbọchị a ọ nọrọ mmanya na ndụ ma ya enye ya ngozi kịta ọdụ ndụ ị na-echekwu na ife a na-asị gị your ancestors ị na-atụ mmanya ịpụta etu a kọmpaụnd a dọkịta nka na-achọ ife mmemme na na kọmpaụnd a ka ọ maa mma ịpụta iwere ọbara ha nọ na-agbachisiri m ebe niile wakai na-abụkwasị m anya onye ịpụọ ka ya ewere mụrụ amakpọ gị anya chọọ m ime onye ikwu ịpụọ nkaịkaị wee mụrụ amakpọ gị anya ama m onye onye dị gị nke a ị na-eme eh? compound suppose re that need and encourage green leaders.